but the beat. Yeah. you know I catch a ma. For my side, everything they mara ma. For my pain, I want to mania from the calama. My coco kwa milita mubalaga. I take my time when they tell me no gaga kwana. Want to pull me down, no but I turn around, no to wama. No put your mouth to my can open aye ba wamanya. Now they see me waka then cover face eh, like labaja. She nege biko. Oh, oh. Say I no go chop my leg but she make kwana. Oh. Say man no go make the ego chukwe kwana. Cause I no fit die for nothing, she make kwana. amaka obodo okporo emeka gala akwụkwọ bụkwa asa na anwụ n'eze ga-ebụkwa menu na-abanye obodo oyibo bọbe bọbịawa ozugbo ozugbo nwanne na ebu nwanne ya bụkwa onye kebụlụ musa mụbụ ọkụ iso na ndị kalaka sifi bụ lacha uzuzo nke na-aba n'anya mana oju gị isi lita mgbalaga I take my time when they tell me no gaga kwana Want to put me down but I turn around the two ọma No put your mouth maka n'okwu na ịbawa mmanya Na dey see me waka cover face like ịlagbaja Chineke biko Say I no go chop my labor Say man no go make